Matu isi nke iri abụọ na isii o rue mgbe Jizọs kwubiri okwu ndị a niile ọ sị ndị na-eso ụzọ ya unu matara na mgbe ụbọchị abụọ gasịrị ememe ngabiga na-abịa ararakwa nwa nke mmadụ nye ka a kpọgide ya n'obe mgbe ahụ ndị isi nchụaja na ndị okenye nke ndị Juu zukọrọ n'obi onye isi nchụaja onye a na-akpọ Kehafas ha wee gbakọọ izu ka ha wee were aghụghọ jide Jizọs gbuo ya ma ha sịrị ọ bụghị n'ememe a ka ụzụ wee ghara ịpụta n'etiti ndị Juu ma mgbe Jizọs nọ na Betani n'ụlọ Simon onye ekpenta otu nwanyị bịakwutere ya nke na-eji ite alabasta nke mmanụ otite dị oke ọnụ ahịa nke ukwuu dị ya wee wụsa mmanụ otite ahụ n'isi ya mgbe ọ nọdụrụ na nri ma mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya iwe were ha nke ukwuu ha sị ejila n'iyi nke a mee gịnị n'ihi na a pụrụ ire mmanụ otite a oke ọnụ ahịa wee nye ndị ogbenye ma mgbe Jizọs maara ya ọ sị ha gịnị mere unu na-esogbu nwaanyị a n'ihi na ọ lụrụ ọrụ ọma na m n'ihi na unu nwere ndị ogbenye n'etiti unu mgbe niile ma unu enweghị mụ onwe m mgbe niile n'ihi na n'ịwụsi mmanụ otuto a na-arụ m o mere ya ka o wee dozie m n'olili n'ezie asị m unu ebe ọbụla a ga-ekwusa ozi ọma nke a n'ụwa dum a ga-ekwutakwa ihe nke nwaanyị a mere ka ọ bụrụ ihe ncheta ya mgbe ahụ otu onye n'ime ndị ozi iri na abụọ ahụ onye a na-akpọ Judas Iskariot jekwuru ndị isi nchụaja sị gịnị ka unu na-achọ inye m mụ onwe m ga-ararakwa ya nye n'aka unu ha wee tụọ ọrụ ego ọlaọcha na iri nye ya site na mgbe ahụ o wee chọọ oghere ịrara ya nye mana ụbọchị mbụ nke achịcha ekoghị eko ndị na-eso ụzọ ya bịakwutere Jizọs sị olee ebe ị na-achọ ka e doziere gị ka ị wee rie oriri ngabiga o wee sị jeenụ n'obodo a jekwuru onye dị otu a si ya onye ozizi si oge m dị nso mụ na ndị na-eso ụzọ m na-eme ememe ngabiga n'ụlọ gị ndị na-eso ụzọ ya wee mee dịka Jizọs nyere ha iwu ha wee dozie ememe ngabiga ma mgbe o ruru anyasị ya na ndị ikom iri na abụọ ahụ ndị na-eso ụzọ ya nọdụrụ na nri mgbe ha na-eri ihe ọ sị n'ezie asị m unu na otu onye si n'etiti unu pụta garara m nye o wee wute ha rinne ha niile n'otu n'otu wee malite isi ya ọ bụ onye nwe ma ọ zara sị onye nke mụ na ya sukọrọ aka n'afere onye ahụ garara m nye nwa nke mmadụ n'ala dịka edeworo ya n'akwụkwọ nsọ banyere ya ma ahụhụ ga-adịrị nwoke ahụ onye a na-esite n'aka ya rara nwa nke mmadụ nye ọ bụrụ na amụghị nwoke ahụ ọ ga-adị ya mma Judas onye na-arara ya nye wee zaa sị ọ bụ mụ raba ọ sị ya gị onwe gị kwuru mgbe ha na eru ihe Jizọs wee dara ogbe achịcha gọzie ya nyawa ya onye ndị na-eso ụzọ ya sị naranụ rie nke a bụ arụ m o wee nara iko kelekwa wee nye ha sị unu niile ṅụa n'ime ya n'ihi na nke a bụ ọbara m nke ọgbụgba ndụ nke a na-awụsiri ọtụtụ mmadụ ka e wee gbaghara mmehie masị m unu m gaghị aṅụ ma ọlị site n'ugbu a n'ihe a si n'osisi vaịn pụta ruo ụbọchị ahụ mgbe mụ na unu ga-aṅụ ya ọhụụ n'ala eze nna m mgbe ha bụsịrị abụ ha pụọ jee ugwu oliv mgbe ahụ jizọs sị ha a ga-eme ka unu onwe unu niile maa n'ọnya na-arụ m n'abalị taa n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si m ga-etigbu onye ọzụzụ atụrụ a ga-agbasakwa atụrụ nke igwe atụrụ ya ma mgbe e mere ka m si n'ọnwụ bilie m ga-eburu unu ụzọ gaa Galili ma Pita zara sị ya ọ bụrụ na a ga-eme mmadụ niile ka ha maa n'ọya na-arụ gị agaghị eme ka mụ onwe m maa n'ọya mgbe ọbụla Jizọs sị ya n'ezie asị m n'abalị a mgbe oke ọkụkọ aka akwaghị akwa ị ga-agọnarị m ugbo atọ Pita sị ya ọ bụrụ na ọ dị mkpa ọbụna ka m soo gị nwa agaghị m agọnarị gị ma ọlị ọ bụkwa otu a ka ndị ahụ niile ndị na-eso ụzọ ya kwuru mgbe ahụ jizọs na ha bịaruo ogige a na-akpọ getsamen o wee sị ndị na-eso ụzọ ya nọdụnụ n'ebe a ruo mgbe m ga-eje n'ebe ahụ kpee ekpere o wee kuru Pita na ụmụ Zebedi abụọ tinyere onwe ya o wee malite iwute ya n'obi obi malitekwara ịlọ ya mmiri mgbe ahụ ọ sị ha ọ na-ewute mkpụrụ obi m nke ukwuu ruo ọnwụ nọgidenụ n'ebe a so m na-eche nche wee gaa n'iru nke nta dị kpuchie iru ya n'ala wee kpee ekpere sị nna m ọ bụrụ na ọ ga-ekwe mee ka iko a gabiga m ma ọ bụghị dịka mụ onwe m na-achọ kama dịka gị onwe gị na-achọ wee bịakwute ndị na-eso ụzọ ya ọ ha ka ha na-arara ụra o wee sị Pita unu dị otu a na-enweghị ike iso m chee nche otu oge awa na-echenụ nche na-ekpekwa n'ekpere ka unu wee ghara ịba n'ọnwụnwa mmụọ nke mmadụ dị ọkụ n'ezie ma anụ arụ adịghị ike o wee rapụ ha jekwa ọzọ nke ugbo abụọ kpee ekpere si nna m ọ bụrụ na nke a apụghị ịgabiga ma ọ bụrụ na aṅụghị m ya ka e mee ihe ị na-achọ o wee bịakwa ọzọ ụmụaka ha na-ararụ ụra n'ihi na anya ha dị arọ o wee rapụ ha ọzọ jee kpee ekpere nke ugbo atọ na-ekwu otu okwu ahụ ọzọ mgbe ahụ ọ bịakwute ndị na-eso ụzọ ya si ha na-ararụ ụra site n'ugbu a na-ezukwa n'ike lee oge awa nke m dị nso a narara nwa nke mmadụ nye n'aka ndị mmehie bilienụ ka anyị jee lee onye narara m nye nọ nso mgbe ọ kpụ okwu n'ọnụ lee Judas otu onye n'etiti ndị ozi iri na abụọ ahụ wee bịa ya na oke igwe mmadụ ndị chiere mma agha na osisi site n'ebe ndị isi nchụàjà na ndị okenye nke ndị Juu nọ ma onye na-arara ya nye nyere ha ihe ịrịba ama sị onye ọbụla m ga esutu ọnụ onye ahụ bụ ya jidenụ ya ngwa ngwa ọ bịakwutere Jizọs sị ekele raba o wee sụtụ ya ọnụ nke ukwuu Jizọs wee sị ya enyi m mee ihe ị bịara ime mgbe ahụ ha bịakwutere ya wee tụkwasị Jizọs aka jide ya ma lee otu onye n'ime ndị ha na jizọs nọ setere aka ya mịpụta mma agha ya kwuo oru onyeisi isi nchụaja mma bipụ ntị ya mgbe ahụ jizọs si ya mịghachi mma agha gị n'ọnọdụ ya n'ihi na mmadụ niile ndị were mma agha ga-ala n'iyi site na mma agha ma ọ bụ ị na-eche na apụghị m ịrịọ nna m ọ ga-esitekwara m ọbụna ugbu a karị lijọn iri na abụọ n'ime ndị mmụọ ozi ihe edeworo n'akwụkwọ nsọ ga-esikwa aṅa meso na ọ ghaghị ime otu a n'oge awa ahụ Jizọs sịrị igwe mmadụ ahụ unu pụtara chịrị mma agha na osisi jide m dịka imegide onye na-apụnara mmadụ ihe kwa ụbọchị m nọdụrụ n'ụlọ okwu Chineke na-ezi ihe ma unu ejideghị m ma emewu ihe a dum ka ihe niile ndị mmadụ dere n'akwụkwọ wee mezu mgbe ahụ ndị niile na-eso ụzọ ya rapụrụ ya gbalaga ma ndị jidere Jizọs si n'ebe ahụ duru ya jee ruo ụlọ Kayafas isi nchụaja ebe ndị ode akwụkwọ na ndị okenye zukọrọ ma Pita soro ya n'ebe dị anya ruo obi onyeisi nchụaja o wee baa n'ime nọrọ n'etiti ndị na-eje ozi ka ọ hụ ọgwụgwụ ya ma ndị isi nchụaja na nnọkọ ikpe dum na-achọ ama ụgha imegide jizọs ka ha wee mee ka ọ nwụọ ma ha achọtaghị ọ bụ ezie na ọtụtụ ndị ama ụgha bịara ma emesịa abụọ bịara sị nwoke a sịrị apụrụ m ịkwata ụlọ nsọ a nke chineke ukwe ya n'ụbọchị atọ onye isi wee bilie sị ya izeghị ihe ọbụla gịnị bụ ama mmadụ ndị a na-agbagide gị ma Jizọs kpuchiri ọnụ onye isi nchụaja wee sị ya ewere m Chineke dị ndụ gị ka egwu gwa anyị ma gị onwe gị bụ Kraịst ahụ ọkpara Chineke Jizọs sị ya gị onwe gị kwuru otu ọ dị asị m unu site n'ugbu a unu ga-ahụ nwa nke mmadụ ka ọ na-anọdụ n'aka nri nke ike na-abịakwa n'eluigwe ojii niile nke eluigwe mgbe ahụ onye isi nchụaja dọwara uwe ya niile sị o kwuluru Chineke ọ bụ mkpa ndị ama gịnị na-akpa ya ọzọ lee ugbu a ka unu nụrụ nkwulu ahụ gịnị bụ uche unu ha wee zaa sị o kwesịrị ịnwụ ọnwụ o kwesịrị ọnwụ mgbe ahụ ha busara ya ọnụ mmiri n'iru tikwa ya aka ụfọdụ wee pịa ya ihe sị bụrụ anyị amụma kraịst onye bụ onye ahụ nke tiri gị aka ma pita nọdụrụ n'ezi n'obi otu nwa agbọghọ wee bịakwute ya sị gị onwe gị na jizọs onye galili nọkwara ma ọ gọrọ n'iru ha niile sị amataghị m ihe ị na ma mgbe ọ pụrụ jee n'ụzọ mbata nwa agbọghọ ọzọ hụrụ ya ọ sị ndị nọ n'ebe ahụ nwoke a na Jizọs onye Nazaret nọkwara o were ịṅụ iyi gọkwa ọzọ sị amataghị m nwoke a ma mgbe nwa oge gasịrị ndị guzoro nso bịakutere Pita sị ya n'ezie gị onwe gị bụkwa otu onye n'ime ha n'ihi na okwu ọnụ gị na-ewepụta gị n'ìhè mgbe ahụ ọ malitere ịdụ ikwu na ịṅụ iyi sị amataghị m nwoke a ngwa ngwa oke ọkụkụ wee kwaa akwa Pita wee cheta okwu Jizọs kwulore sị mgbe oke ọkụkụ aka akwaghị ị ga-agọnarị m ugbo atọ o wee pụọ kwa akwa nke ukwuu